ndị ọdịnala ekene m ụnụ ekene m ụnụ kenekwa ndị Igbo ndị ọdịnala ekene m ụnụ kenekwa ndị Igbo kene onye ikwu kene onye nta kene ikwu kene ibe kene nwata kene okenye kene nwoke kene nwaanyị okwu anyị taa <coughs> okwu ga-abụ maka ọdịnala okwu anyị taa ga-abụ maka ọdịnala na ama m na ndebe anyị hmm, eyayaya ha amadị m ihe bụ ọdịnala ma nke bụ kọlchọ ndebe anyị amadị m ihe bụ ọdịnala ha amaghị ihe bụ kọlchọ ha amaghị ihe bụ ọdịnala <clears throat> mana taa anyị ga-akọwara ndị be anyị ihe bụ kọlchọ na ihe ọdịnala ọdịnala bụ filosofi ọdịnala bụ maka ndị ga-eje ndị ka nnukwu ụnụ atụmatụ lọya lọya ọkwọ gụrụ lọ lọya gụrụ lọ gụchazie lọ bụrụzie lọya ka ihe ọ na-eme bụ lọya ọ na-ekpe ikpe lọọ ahụ ọ gụrụ onye dere ya onye gụrụ lọọ lọya ahụ dere ọ mmadụ dere ya ọ ya bụ ihe na-ekwu maka ọdịnala unu na-eme omenanị mana unu amagha na ọdịnanị mụrụ omenanị kedu ka ị ga-esi eme omenanị weta ọdịnanị ọdịnanị mụrụ omenanị kama na ihe mere bụ na e nwere ebe mmiri si baa na opi ụgbọgụrụ mgbe ndị be eliza bịara mgbe ndị british bịara ha wepụrụ ọtụtụ ihe n'ime anyị were ihe ọzọ replace ya mechie wite ihe ọzọ o nwere onye na-ajụ m ka ihe mere na nwaanyị anaghị awa ọjị kedu ihe inwe ọjị a na-ekwu okwu ije n'ọnwa ị na-ekwu okwu iwe ọjị iwe ọjị bụ personal something if you want to venerate your god kedu ihe a nwere ime with law kedu ihe iwe ojii nwere ime iwu ọ bụ destin ka ndị chọọchị ji wee na-edisiv ụmụ anyị iji ọsị gị nwaanyị na nwaanyị abụghị eze kedu ihe eze kwere ime mkpiti ọdịnala a philosophy of governance naanị igbo bifo ndị british abịa ihe anyị nwere ndị isi nchụaja ọya ka a na-asị igbo enweghị eze ọ bụrụ na enweghị ndị na-achị anyị ndị isi nchụaja high priest we educate our people according to morality moral so ha agaghị eme ihe ọjọọ anyị fabriketiri the children fabriketi ha ị na-ewe ọfụ ihe ọjọọ na-agba so ọ bụghị maka nwaanyị ọ na-achị ma nwaanyị anaghị achị onwudo chọrọ ivotu uchu ịtụrụ nwaanyị vootu ka ha chịa let them rule onwe ji ha aka onweghị onye ji ha aka but onye pastọ ịbịa na-eme argument because of na nwaanyị abụghị eze kedụ eze eze nke british mere ọ bụ ndị igbo mere eze all this ke mmadụ ga-esi wee bụ his royal highness ọ na-asị english name his royal highness ọ bụ igbo his royal highness ọ bụ afọ igbo ka m jụọ gị nwoke m his royal highness oliver eze nna nwanne ịmana ndị be anyị aghọtabeghị daa aghọta ha ndị be our people don know even ndị isi ojii they don know anything ndị isi ojii enweghị ihe ama about this life nothing hapụba mịa ma eji ya ma phd ye we oh, know nothing mmadụ ndị igbo one ma the source of their culture and tradition mmadụ one ma nobody knows o sighi n'elu daa mmadụ mere ya onweghị los n'elu weda every law in this life somebody did kedu ihe na-eme ndị ojii oge ọbụla ị nwere eji maka ị na-enye m excuse kedu excuse ị nwere ike inye ma enyere gị verses na Bible go and read ị gụghụ the verses ihe na-abịa ịgwa mbụ nwaanyị na nwaanyị anaghị awa ọjị nwaanyị na-awa ọjị kedu ihe o nwere ime a na-ekwu na a na-achọ ka a bring our scientists together ka a rụọ ala Igbo ka ọ dị ka Japan ị na-agwa m ịwa ọjị kedu ụdị nonsense bụ datin a na-agwụ na ndị be anyị amaghị ihe ọ dịghị nke ihe ọzọ mmadụ according to ihe e kwuru enyere m gị verses in the Bible ka eki ga-esi wee ji ihe a wee mee ụmụazị educate according to ihe adịdị instead of you to answer me according to these verses ihe na-ajụ mbụ oh, ya ọdịnala nwaanyị na nwaanyị anaghị awa ọjị look at mmadụ na-awa ọjị na beye kedu ihe ọ nwere ime with law of the land eh? a na-ekwu ezigbo okwu ebe a ndị a na-akụghịrị philosophy wụ ihe na-enye ihe na-egive birth to a law ọwụ mmadụ ọwụ ịmakwa ya na-akpọ Plato ịmakwa Socrates ịmakwa Aristotle ịmakwa Einstein all these greek philosophers all have na europe na america na of ma today Oya bụ na white supremacy na dominate gị today because they wrote and interpret everything about life then study it then master it then give it a bet ọ bụrụ their culture and tradition nke gị bụ na-agwa gị na-akọgheri ịkọrọ gbaga agba ịkọrọ agbada giving unnecessary excuses for nothing sake iburu baịbụl ịmaghị ihe dị n'ime iburu na-akpagharị agwakwuo gị agwa we want to anyị chọrọ ka ime ihe ọ bụla de onye ọwụna bụ brikila na waland ọwụna ịbụ na ịdị capable of doing that brikila we expand your brain make you a successful human being in igbo land naanị igbo onye ha na-ekwu maka ya ka we want to give life to the people ndị a ga-amụ amụ ọ na-agwa m maka somebody na ndị nwaanyị na-awa ọjị ma nwaanyị anaghị awa ọjị good nonsense bụ datin mmadụ na-edefend this ọ bụ ihe a bụ reason ha ji makpụsi na chọọchị to defend their ignorance completely you defend their stupidity onye nwa nwa ezi ihe ọzọ onye amaghị ihe kama ọ ga-apụta ka ọ mara ihe ọ hide under God si uh, under God kedụ ụdị under God na hide onye na-amaghị ihe kwesịrị ịma ihe if you don't know you go and learn you is your responsibility to learn all your responsibility mana nke ndị be onye amaghị ihe o jezuo na chọọchị si na chọọchị asị ya chọọchị asị ya Bible say this Bible say that Bible say what gịnị ka Bible kwuru ọdịnanị gave birth to omenanị mana omenanị nke anyị nwere kịta bụ nke ndị wayo ọ bụ nke ndị wayo is fake that's why iji afụ na ihe ọjọọ na omenanị Igbo because it's fake ọ bụghị that is not our omenanị is even is equivalent to ancient Egyptian even maybe surpass maybe according to our information sa iji n'aka unu eburu ihe ndị British wetara unu ejiwe all this is eh, chief chief eh, chief warren chiefs and the council of elders British wee ruru our land 1900 buru ihe na-akpagharị asị asị ọdịnala omenala ka ọ dị omenala enwe ya omenala abụghị ka nzu ọdịnala abụghị ka nzu ọ bụghị ya bụ omenala dibịa abụghị omenala dibịa bụ dọkịta ka ọ bụ dọkịta igbo kedu ihe ọ nwere nwebit filosofi wat tradition abụghị omenala tradition bụ a borrowed way of life a borrowed culture omenala bụ cultivated way of life which we invented we wrote and interpreted by ourselves which is ordinary ordinary in 100 years time ordinary ọ bụ equivalent to philosophy the way the concept the perception of your na ekwenụ m anya ọ bụ aghọta ndị isi ojii na-emechu m ihu owo by force but at least grasp the message ghọta ihe a na-akọwa ọ na-agwa m something mere life changes life changes this is 24th century ọ bụrụ na ya enweghị ike stand up and raise this our children in a capacity ha ga-esi wee compete with every other children in the life ụmụkwana don born don give birth to them amụkwana ha don give kedu ihe na-amụrụ ha for for what eh? a na-ekwu ka a ga-esi wee nwa ọkụ 24 hours nwee ụzọ nwee mmiri is a philosophy you have to write them you have to put them into law you must it's your responsibility anyị enweghị ọdịnala nwee omenala oke dịsi omenala na ndị british mere anyị pọpị den ihe anyị na-ekwuzi bụ how do we wepụ dịsi pọpị ndị a mere anyị ọ bụ ya bụ alụ a na-atụ ọ na-eteki so much energy and so much thinking faculty because dịrọ used to it because amụrụ gị na keji nnụnụ amụrụ na keji chere ife efe bụ arụ nnụnụ amụrụ na keji chere ife efe ọ bụ arụ that is why a na-ekwu something ọ na-asị oh, your culture evil your culture this your as if na o nwere that is chukwu jos nọ si toward tụọ destin enwere iko ala adịghị mma bụ uru ndị nze evil dị bụ adị bad thing always ọ dị ebe ahụ before some useless people might come together and a gwara m gị mgbe ụmụ nwaanyị dara n'ala Igbo 1492 with evidence I can prove it ọ bụ mgbe even animal sacrifice started 1492 in our land the animal sacrifice started abraham ọkwa unu si abraham ka unu na-akpọ ya na chukwu si ya were anụmanụ atụrụ wee chụwara ya aja ọgwụ na-eji agụ egwu na-ee nwa a ga-eji chụọrọ chukwu aja abraham ezuwo oke ọkwa ihe na-ekwu enwere ebe ifuru n'ala igbo na a na-eji ke ha na-akpọ ya anụmanụ achụ aja before enwere ebe ifuru you can only see it in a book onweghị ebe ifuru any symbol of animal in our land na egburu animal here nowhere but to go to middle east ị ga-afụ ya akpụrụ ya akpụrụ ya the molit everywhere ka ị na-anị ya ebe ifuru akpụrụ anụmanụ na egburu ya these all these came and started onweghị ọchọghị m ikwu everything here but ị need ha ịchọ ịchụ aja ọ bụghị iwu bụ na ị ga-egburiri anụmanụ ọ bụghị iwu but because na nnụnụ amụrụ na na na keji chena ife efe bụ arụ ọ bụ ihe ịma this is what you know that's why you do it ọ bụ ihe ịma ọ bụghị iwu there are forces of course yes there are different kinds of forces of course yes kedu your target kedu ị chọrọ ime what do you want to do ịghọtago so mana ndị be anyị bụ a na-ekwu okwu ọdịnala ya ọ na-amara m atụ na-agwa m nọnsensị na-agwa m ejigbu gbuo ejima mee nka ka ihe ya nwere ime with the philosophy of improvement i don't understand kedu ihe ya nwere ime with the ya only a religious concept nothing more nothing less agwara m ndị ụka egbugo unu unu eche na asị because everything ị na-elive to as a reality o wee concept bandụ nwere ike ịmaghị ihe o concept ịghọtago concept bụ the way of reasoning ịghọtara so this religious people palm ha padịrị this religious philosophy into your education kedu ihe na-agụ university ọ bụrụ na enweghị ike ịrụ nwụta ya moto kedu ihe na-ewestiri your time why why wasting your time ịgụcha dịtịn pụta ije mee youth service suzupụta nothing gbara aka na akpagharị ka onye ozu na-akwa ha akwa and why why go India the first place why ọ bụ onye chi ịma ihe ọ ga-ama ihe ife onye obodo ọbụla chọrọ ibu uru you will see them any country chọrọ ibu uru ị ga-afụ ha the education the cosmic the cosmic is there echukwu ekechago ụwa kee ihe niile kee enu ka anị nye gị ụkwụ nye gị aka nye gị everything nye gị the spirit of him of the god itself inside you for you to develop ịhapụ eh, ya ihe ị na atụ aka ndị nna nna ha mere ihe nna nna ha mere nke a means what mana ị ga-eto ije abụọ ị ịgbacha abụọ ya zụwa ahịa ị ga-enwecha ma odostins gbaa gem mee ihe niile o ruzie agwazie gị na life would exactly the same thing ị na-elive no ya bụ life ị tụwara m aka chọba onye ga-asị na ọsị gị na ihe iji ebu baịbụl bikos ọf nna nna gị ha ekwe ka nwaanyị bụrụ eze ekwe ka nwoke nwaanyị wụọ ọjị ekwe ka nwaanyị rie n'ụkwụ, nkwụ na ya mere m ji jebe ụka ihe omekiri sens biko ịwụ lọya ijere gụọ lọ ka ị wee bụrụ lọya onye edere lọ ị gụrụ when you interpreted ordinary it becomes omenani ime ọdịnala intapreted it omenali omenanị onye nwa bụ ihe a na-ekwu ọdịnala na omenanị ha na-aba bụrụ ofu nwere ike imekọ ndị be anyị anaghị aghọta they don't know and ihe na-egbu mmadụ n'ụwa ọ bụrụ na ị marọ if you don't want to know ịmarọ ask jụọ ajụjụ o nwere chukwu kere onye ọbụla ka ihe ọ ga-abụ o nwere ndị ka ibe ha mara ihe normal ndị mmadụ eburu na-akpagharị asị ọdịnala igbo ofu simple thing is a philosophy is a philosophy for particular thing so all depends ihe padịrị n'ime data idea all depends ihe padịrị there ndị nna nna anyị ha wee si ọdịnanị yes because na ha chọọ external influence to influence their society they don't want because all the whole cosmic every intelligent every information is in cosmic onweghị limit onweghị gate kpọchiri you can have them if you like you can have all the whole information so why should i take external influence why don't i influence my own why don't i eh, eh, expand and export my own influence why you got that? so but ndị be anyị ụtọ na ha go used to lazy no don't think ha go used to uh, eh, sit down look na dog name ha go used to buying and selling ha go used to this uh, um, uh, automatic that's the problem ị na-agwazi ha something real ana m agwa so most of them chere ihe a na-ekwu n'ọbụjọ ọzọ osi ebe a bụ osi because ha ghọtara they don't understand with their big money and big grammar they don't understand simple life simple life they don't understand that is the case kedu ka a ga-esi na-ekwu ọdịnala how can we move forward from here ebe anyị nọ na we have been trapped we are trapped here I dey trapped here ọnụ na oh, don't. na-afụkwa ụzọ ikpuru don't you see it ịma eh? ha na west nwe Nigeria don't you see it ịma ha na west na enwere reason why ha ji wee create Nigeria ịmara ya you don't know ha nwere reason ha ji wee kee ya you don't know you don't see onye isi ka ịbụ ngwọrọ oyi ịbụ ịmahọ that's why iji achantụ na-ekwugheri because you don't know they own it and you cannot take it away just like that only philosophy will destroy it only an idea can destroy it that's all onwezi ihe ọzọ iweta egbe ha agbagbuo gị iji egbe nwee ihe iji iweta mma ha gbuo gị enweghị ihe iji have nothing so they own it for today for tomorrow they own it ị na-ekwu ị na-agba m out at date out nonsense na-enweghị isi all these things you know about your culture 95 percent of them is not you you have been created ekere gị eke e, they created you british created you you yes because we, we found information na abụghị nke anyị but how do we bring the, this information to public because most of ofu baịbụl na koran akpagharị you will not understand ị gaghị aghọta ya ị gaghị aghọta ya bikos ihe ịma bụ em achụghị aja achụghị aja agwọ ọgwụ agwọghị ọgwụ abụrụ dibịa abụghị dibịa that is all you know about your culture that's all etinye mmọnwụ aka nzu aka acha ọkụ no no ha wepụrụ everything change gị bụrụ isi gị bikos they understand science you don't understand brain is like a computer you can put any program you like at any time any program you like at you can, you can mess with brain anytime you like but you don't know even, oh my brain is me is me yes you don't know that anytime eh, anytime any moment they can change your brain and change who you are manipulate you even through technology they can do it now through technology they a ga-eme now control your mind with technology not even any idios through educational system no all these antennas they can use it to manipulate censor your brain yes a ka na-ekwu na obodo naijiria adịghị mma ka ihe mee ndị amerịka ji wena kọmend naijiria na ha na-emewe ọkwụrụ na-ekwu na ndị ndị europe kwesịrị ịkọpị from naijiria na ha na-emewe ọfụma na wit ndị boko ọkwa nchekwa ndị ahụ ndị ụnụ na-ekwu ga ga-abịa nye n'anya aka ọkwa ihe ndị ụnụ na-eche na-enye ya aka nna were n'ire unu gụọ eze unu ọnụ my brothers were n'ire unu gụọ eze unu ọnụ ihe abụghị ọgụ nne na-agbara nwa ọ bụghị ọgụ ndị na-agbara nwa you just stay like that na ya ka a na-achọ ime introduce na Naịjirịa na ihe awa ọdịnala ka ọ don't you see it ọ ka nkwụba okwu hie ka ọ ndị ahụ ihe anyị na-akọ ọnụ ịma ha na ọdịnala ka ihe ahụ bụ ka si eme expand dia their their ideas to you by force ma ị chọrọ ma ị chọghọ a na-ebutere gị edie ọ bụrụ oge na oruo n'ala Igbo ha etinye ofe okooko dị as gọvanọ omeghị implement ụnụ aga nke ụna aga omeghị implement ịkwụcha okwu ị n'ọnwayọ inwe ihe i mere ameghị akpọ ọma gị ikpe na charia highest ikwuchi okwu ịnọ nwayọ ịchọghị highest kọmiti etusaid if you don't want to take ị na amerịka ma ị na england jee biri ma ọ bụrụ na iji ego ọ bụ na ijighị ego isi na rut iro na moroko ịtọ ebe aha nke ahụ aga so ihe a na-ekwu ihe a bụ ọdịnala is an idea bụ adị dị nema so ọ na-enwe na iwu ọ bụ ekwu kọlụ a na-abịagasị ọ bụ ndị a na-akpọ mmadụ ebe a na-ekwu ezigbo okwu ha na-akpọ mmadụ na fon so ihe m na-ekwu bụ na ndị be anyị hmm, ọ bụrụ na ya emeghe ọsịsọ ọsịsọ ọ bụrụ na ya emeghe ọsịsọ ọsịsọ chi ejinarị anyị chi ejinarị anyị andị chi jinarị anyị anyị enwe ụgba otu aha nna nna anyị ha si wee mee ọkwa nna nna anyị ha nọkwa hie you are the ancestors ancestors are you so otu anyị nọkwa ebe a na ọkwa anyị nwa bụ dem dem are we ọkwa the same fight ha fight kwa dem because ọ bụ a generation fight all continuity is a continu life is a continuity that's why unu anaghị emewe ọfụma because you don't understand life you make you understand had it been na ị proper education mere understand ị gaghị na position nọ today ị cannot ị gaghị nọ na condition nọ today the sad the sorrow ịnọ today ị gaghị nọ ya all because you don't understand because all life were continuity every generation must fight every owo oh, fighting nke mgbe na mma no you must build an institution anyị nwere ihe ka igbo nwee ihe dịka omenanị nwee ihe dịka ọdịnanị anyị hapụ ya Body outdated control by external influence even our mind god giveth mind control by external influence ị na-agwa m na ịma ihe ị na-eme iwe okoke ịma ihe ị na-eme ịma ihe ị na-eme because ịmara ihe ị na-eme ị ga-ama na the world bụ a very big place how come iji wee na practice way of others why ask yourself the question why because you are incapable you are inca only an incapable person we practice some because something need to come in normal your brain will tell you no idri normal your brain will say no to this because god cannot create you to be emeka you are doing like a frank no you are emeka so if there is a mistake it's from god not from you but voluntarily give your life away just because you are stupid nke ahụ bụ your own personal problem you got to go so ihe a na-ekwu maka ọdịnala na-ekwuzi na echekwa na ọ bụ no dịka nzu na-abụ ihe ahụ personal something naanị ndị niile na-akpata mgbọrọgwụ n'ala Igbo anyị ga-enye ha emishon ọnwụ na ịpas ya dị text anyị mepere gị ụlọ ọgwụ ewere dọkịta prọfeshọnal n'ala Igbo anyị chọrọ ka anyị nwee kansa that is number one n'ụwa ebe ọ bụla onye ọbụla kansa na-eme n'ụwa oje n'ala Igbo jegwa ya kama o eskọt si legos bịaba o ruo na ọ bụla ha ekweghị enye anyị epọtụ o si bịaba ebe ahụ Hmm? ebe ọbụla o si ihe ọbụla onye na-eme na n'ala Igbo ọdịnala nwere aka ọrụ ọ bụkwa ha na ihe anyị na-ekwu ebe bụ let us raise the consciousness of our people o nwezie atụmatụ nke iji weta mana ọkwa maka aka na dị line akakwa ana ya ese na dị map esego ya anyị bịara to build we came to build not to destroy ọkwa anyị sị na Jizọs na ya bịara ka ha complete the law of the father we came to complete the law of our father ọ ihe anyị bịara ọ bụghị ihe ahụhụ movement this is not a movement ọ bụghị a group ọ bụghị ahụ group ihe ọ bụ bụ an idea that will lead us whether ma anyị nọ ebe ọ bụ na anyị nọ this is an idea ịghọtara and amụgo the idea already amụgo ya onye ọbụzi mgbe nwa anyị ga-apụta ụwa gha ahịa that is bunkum no more okwe nwa anyị ekwesịghị ịghọ ahịa why because we are irresponsible ọ bụ na anyị dị responsible mmadụ enweghị ike ịghọ ahịa n'ala Igbo Soludo ekwuo ne Soludo egechago vidio ebe a jekwuo the same thing m gwara ụnụ hie okeke jitamik ebutu ihe ndị Hausa na-achị n'ala Igbo ndị awụsa na-achị ebe ahụ ọkwa ndị Igbo na-achị dị ndị eze ahụ n'ala Igbo ndị eze aha niile ha ọwụ ndị awụsa ọwụ ndị Igbo ka ha bụ isi mkpi dị na-akpa mkpi because okwema lekwa anya ka m gwụrụ ala adịghị mma wuru ndị nze ma ya chọrọ ma ha chọrọ e nwere ndị ọjọọ nọbụ ụnụ ha ka nkụ ha jụrụ eju everywhere so unu gba nkịtị ọ wụdịghị ndị awụsa ọ bụghị ndị yoruba ndị igbo ibe unu ọ ha ga-ewere ihe unu ha ga-asị ha wee ọ bụrụ gọvanọ pụta omee eze nke ya mee ọtọnọmọs eze mee eze nka mee eze nka mee eze nka ọ maka ịnwero, ịnwero data ọdịnala ịnweghị, ịnweghị, dat power ha dilute go the pawa. british knows us this maka ha otego ha nụwara ọgụ ndị ebe elize etego ha nụwara ọgụ otego ha nọgo na this so ha master go they have been master the game so they elevate that's why a na-asị gị na na ha mene na ha mego evolution emebeghị ha na-ekwu ya everyday but ha chọrọ ka ị mara ebe ha na-eje ọ sị gị na na ndị ọcha na evolution na ha emego evolution ịghọtago so ha na-eyuzu always that that language na emebe evolve na ha emego evolve simple truth ka ha na-agwa gị ha na-agwa gị na ị ka nọ na the same play level of the game ị ka na-agba the same game ị gafebeghị level one. ha nọ level 3 na game the life game the life matrix ha nọ na level 4 ịnọbeghị dị 1 rubeghị dị 1 bikos iruo 1 ị ga-abalance ịbalansizie ibidozie nke ịnwebeghị skuul onye na-enwebeghị isi bikos ị e need a foreign university ihe nidri information of whatever they do ihe use ye bikos ihe na-azụrụ nwatakịrị bụ ka nwatakịrị aha too mee excavate what is in your land extract what is in your land for physical and material wealth so that you can grow your place mmadụ one gara school na by mana ọ bụ datin for the datin for the reason of education how many people ma because ị na-use enemies education because ị mara ihe education mean na the first place ị marry ihe o mean ịghọtago ọ bụrụ na ị ma ihe education mean ị gaghị na-eyuzu datin for education education mean na ndị na-amụ amụ morally they will behave morally because onwe ihe na-akpọ transmutation morally enigwe ị na-ekwu bụ the condition of the mind so ọ bụrụ na eme the child educate because he need to go to God moral ị na-eme ezigbo omume you are you are inside the God's consciousness go so a ga-enwe institution ga-eme nwa ahụ morally ọ dị perfect almost ọkwa na ọ dị perfect almost so that means naturally all the close to god then the other education abụrụzie for material creation you go ọ ya bụ education ị gaghị ọzụ buru a curriculum from somebody else ị maghị ihe dị there ndị ọcha mere public education 1700 mgbe e nwere industrial revolution na europe that's it onwezi ihe ọzọ mana ị para this information para je ị nweghị industry ị na-ebrid ndị workers where are they going to work ebe ha ga-arụ ọrụ ebe were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ n'emume valentine o ma n'ekeresimesi o ụbọchị ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọla ha ga-arụ ọrụ a na-agwa unu na simple tin mere anyị adịghị mma unu eche na a na-edisiv unu edisi onwe adọnkiya ịghọtago achọghọ m ịma ma mụrụ anwụ ma ede ndụ o ma ijere n'igwe ma ijeghe ọkụ mmụọ ọhụ my responsibility my responsibility is the land we gave birth to us oyi a na-ekwu nwanne bikos na iji ụlọ ọgwụ ijere ụlọ ọgwụ asị na ahụ adịghị gị mana o nwere ebe a ga-eme ọpreshọn mana eme ọpreshọn anụnwa na o nwere ike ịtọọchị naavụ and ọ tọọchị ya naavụ a na ị nwere ike imerụ ahụ ke nke ihe a họrọ mana ọ bụrụ na emeghị ọpreshọn ị ga-anwụ kedu ihe ị ga-eme ọkakwa mma ka eme gị dị ọpreshọn kama ka aka gị dị mana ka ị dị ndụ ọ ka hapụ gị ka ị nwụọ ke nke ya họrọ maka ihe ndị ekwu maka ndị chọọchị ịghọtago a chọrọ ije eme ọpreshọn n'ụlọ ụka n'ụlọ ọgwụ iruo ebe a dọkịta sị gị nwanna ọ bụrụ na imeghị ọpreshọn ị ga-anwụ mana ime ọpreshọn ọ nwere ike ịtọchị naavụ ị jụọ dọkịta aha naavụ ahụ ọ ga-egbu ga-egbu dọkịta sị gị mba ị asị ya m na-awapụ ihe a ka mmadụ zuo ike ọgụgụ na aka ha sef bepụ ya ebepụ ịghọtago so ndị be anyị kwesịrị ịma na ihe anyị na-eme bụ ka ọ dịrị onye ihu dịrị onye azụ onweghị onye si gị agaghị aka ụka mana ka ịghọta ihe ị na-aka ịghọta ihe ị na-aka ịghọtago so ọ bụrụ na nwere ike nwere ike ịghọta hụ o tighị gị n'aka na ịghọta hụ out of ignorance but to accept ignorance and recollect idozie dozie onwe gị idozie ya ọfụma ịmara ihe ị na-ekwu ọ bụghị ị na-ekwuzi ị gaghị ama ihe ị na-ekwu ị na-ekwu according to somebody's else interpretation ịghọtara onye maka m ji ekwu mgbe mmetụ ha na-akwụkwọ maka akwụkwọ aha because afụgonu m na interpretation ndị a na-eme abụghị the real ancient wisdom that's why m ji ekwu maka ya if not I don't say it ọ gbasagha m ihe unu na-eme ihe m ji ekwu maka ya bụ because you are wrong that book bụ ebe ahụ you are interpreting the bad side of it ọ bụghị the good side of it ịghọtara mana ikwuo ya otu ha amaghị isi na ọ dịghị ka ị na-agwa onweghị onye a na-agwa ọdịnala bịara for good ọ bụghị maka ịka nzu ọ bụghị maka ndị dibịa ọ bụghị maka agbọghọ mmụọ ọ bụghị maka mama ịwọta ọ maka papa ịwọta ịghọtago ọ maka no we came to build is a philosophy that we gave birth to new omenani ekwara nke ochie akwara nke ọfụ ọ bụrụ ancient modern omenala ya bụrụzie tupabụ kara nke ndị eshia mma kara nke ndị europe mma ọ bụghịzi ihe ga-eji na-arụ agwụ mgbe ọbụla ikwute maka ndị mmadụ amaghị isi n'ọhịa no ọ bụrụzie in future ikwuzie maka igbo omenala onye ọbụla dị proud nke ị nwere kịta you're not proud of it because nke ịgbanwe nke british nyere gị is dead is rubbish that's why ndị be anyị ji agba ọsọ n'omenala that's why ji agba ọsọ n'ọdịnala we have to build a new one nke e ji amatụ asị na nnekwa a na-eji amatụ asị osisi eji amatụ ga-ejizi aka ọnụ ọnwụ na anyị build ọ na-agwa gị na e were ya na amatụ asị na kọpịa ndị igbo look at them eji ebe ọ bụla anọ otu anyị si eji malaysia amaatụ kịta eji eji thailand amaatụ ejirikwe ndị igbo na-amaatụ asị na na ndị a iji israel amaatụ na israel amaatụ ejiri igbo na-amaatụ nwanne ejiri anyị na-amaatụ ọ bụghị ha mgbe ọbụla ọ bụrụ problem anyị na ndị ụka problem anyị na no ihe anyị ji emetụ ụka aka bụ na ọ gbasara anyị ọ na-emetụta anyị o mere ụmụnne anyị agbafusie o butere ọgụ o butere ọgba o butere ekwuru o butere anya ukwu o butere oke ọchịchọ oke ọchịchọ ego oke ọchịchọ o butere o butere ihe nnukwu onye mara anyị ji atụtụ ya aka ma anyị kwe ọ bụrụ na ọ bụghị ya onwe ihe anyị na-ekwu anyị pụọ ọ bụrụ na anyị nwetara sayentist anyị chọrọ taa enwere agaghị afụ m ebe a mana ị gaghị anọbe gị nọpịa onwe ka esi gị nwa ihe na-eme n'iro ọ bụrụ na ya ekwughị ebe a how will sayentist know ka ekunu ga-esi ama na enwere plan o e nwere ndị na-akọmit self na enwezi hope ịma mmadụ onye na-akpọ m na fon si na ha enweghị ihe opu na na-achị commit suicide nothing to do ịmakọ mmadụ onye ọ bụ ndị anyị enweghị our youth 80 percent of them are hopeless hopeless 80 ịmakọ iwe 80 percent of a youth that is the whole generation is hopeless a na-ekwu iwu na-anaghị aghọta ihe a na-akọ because maybe nọ ha na mainstream ịma ha na 80 percent of your people dị hopeless ị na-ada you are dying ị na-anwụ anwụ pịa you are going no more the proud of igboness igbo ahụ nji eme mitiri ndị igbo ha na eze ọ gaghị adịzi ị na-emesi eso na Europe na ebe ọzọ gazi ime na ala igbo ndị ndị na-egbu isi akpa isi a na-ebepụghị isi ịghọtara even very soon enwere ike imezi lọ na naija imezikwa igbo mitin again ọ crime ihe a ndị british mere anyị mgbe ahụ ịsụ ya igbo ọ bụrụ ọsịọwụ jagon ka ọsọ vanakula a ga-emezi ya unu very soon ma ọ bụrụ na ya enweghị ọdịnala inwe ọdịnala ndị ga-achị nna m agaghị abịa na vileji ụnụ ọ bụrụ na ị maha mara ya ndị na-achị nna m agaghị abịa maka amapụrụ ya n'iwu ọ dị n'iwu unu amaghị ihe bụ iwu unu amaghị power of iwu you don't know unu amaghị power iwu ekwu ọdịnala na echere ịka nzu ọ bụghị ịka nzu si n'ebe a mepụta ịka nzu pesin something ọ pesin mmadụ ilochi mmadụ ilochi pesin personal something ịka ndu ị na-agọrọ chi gị ọfọ is personal nothing to do with philosophy or idea or law or iwu no iwu bụ nsọ anị ịka nzu ọbụ nsọ anị mba takara nzu jebe ime dibia ọbụ nsọ anị mba mana ọ bụrụ na ịma akpata akwụkwọ bịa kọm kọlọs kpọọ anyị ọ bụrụ na ịma akwụkwọ eji agwọ ọrịa kpọọ anyị mana anyị ga-eme ekishọ na anyị mere traya ọ bụrụ na ọwa ọkụọ emepere gị ụlọọgwụ ị ghasa nzu aha jiri ezigbo akwa bịaba gwọba ndị mmadụ ọ bụ ihe a na-ekwu maka ya ọpọchuniti ka ndị baịba mmiri ọṅụṅụ na awalandị no mo bohol inwe bohol ị ga-enwe osmosis osmosis bụ ihe a na eti na mmiri okilin odi mmiri ọ dị mma ọṅụṅụ ọ bụghị bịa na-enye ndị mmadụ metal na-enye ndị mmadụ eses mineral sel mmiri ihe ị na-egbu ndị ya poison poison and every gọvanọ ọbụla bịara n'obodo anyị chọrọ vootu anyị ọ ga-arụrụ anyị gote ebe nsị si aga no more soccer pit ọ na-ebu typhoid ọ na-ebu typhoid no more socket ihe a na-ekwu ihe ahụ to build a system for you and me ọ bụrụ na ị maghị ama I know it maybe you don't know it mara ya mana mụ nwa I know ama ya I no it that's why m ji agwa gị ihe ga-abara mụ na gị uru so onye nyezina m example of rubbish don't give me rubbish for me that thing will nonsense ọ baghị uru onye ọbụla chọrọ ime ihe na awaland asị na biri ka mbiri na ana igbo biri ka mbiri onye na chi ya eh, nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ egbu na nwa mmụọ ọkwa ihe e kwuru ihe niile adịcha n'okwu igbo ọ bụghị mma otu kwuru ihe nna nna anyị ha kwuru and ebe ahụ ka anyị kwuru n'aka ị ga-eje ụka ị ga-agụ mmụọ ị ga-ekpe isi anị ihe ọ bụla ịsọrọ gị mana ị ga-emerịrị ya under the law under iwu of ordinary so that ka anyị nwee a society controlled society ịghọtago so onwezi ihe ndị ọ bụrụ na anyị kara na Naijiria mgbe aha enwezi ihe a chọrọ ime they have to take iwu from us anyị nwere land anyị nwe nwaanị anị ka a na-akpọ ya anị ọ dị na anị iwu a si na anị wepụta ọwụhụ borod wan anyị chi ije na plen anyị arụọ ya na anyị translate ya n'igbo ndị ọkachamara apụta atụwa atụmatụ eh, ndị nko ndị anya ọtị na-arụcha kọmputa ndị oche anyị na obodo niile nọ n'ụwa na-arụ kọmputa sọ ndị afrịka sọ ndị afrịka anaghị arụ kọmputa obodo niile ma nwa ngwọrọ ndị arab ma ndị hina ha na-arụcha kọmputa Onli ndị afrịka anaghị arụ kọmputa ọ ndị chọ ka anyị dịwa proud ọ oh, ihe ma ha am african have african rọbish. africa of what ka ihe ị na-emepụta ịbụgo onye nkịtị na-eko onye nkịtị na-eko eko ihe amerịka dị proud because of their system ihe ha na-emepụta onye mere ijidere blue passport obi a na-akpa gị obiọma beka o nwere ihe a na-emepụta asị mmadụ nke gị kere ihe adị mma polisi adị mma kọtọ bụ ị na-aba am black am black am afrịka o nwere ihe dị mma ya mba ka ihe na-abazikwanụ mba aka sị na akụ na-esi obi ike kedu ihe siri gị obi ike asị mmadụ nothing na am black am proud am black am proud am black proud of what proud of what enweghị ihe dị proud ị na-ekwu okwu nene ụmụaka ibe gị onye ọbụla everybody everywhere everywhere in the world even indian indian na-esi isi na nwechara ihe niile a na-enwe enwe n'ụwa sayensị ma everything nwechi iwu nke ha nwee their own belief ndị igbo ndị gboo ndị gboo ndị ọkpụ na ndị egede ndị eri ndị eshi anyị bịa na-akọgheri ihe anyị maọbụ ịnwụ na mmiri mediterranean everyday 200 died mediterranean african sub-sahara ndị igbo dị 900 ebe ahụ ndị igbo dị 999 n'ime ụgbọ mmiri a mkpụrụ ekpu ndị nwụ na desert ndị igbo almost south africa egbuo ndị igbo eh, brazil agbagbuo onye igbo malaysia egbuo mmadụ onye igbo thailand atụọ mmadụ nga onye igbo gazie na spanish prison or german prison denu chịrịcha plate gbabezie ịghọtara so ya bụ ihe ọ bụ nwa ọdịnala i tell you anyị nwere too atụmatụ ka ngụ ka a ga-esi wee mụ maazị ya baa uru o nwere onye ma ihe ọ na-eme kedu ka ị ga-esi yunivesiti pụta enweghị ihe na-eme ọ baghị uru akụziere gị ga-esi eme ya eme once we have the information akụziere ndị be anyị dị smart dị asmart ịma na onye ọbụla ma ihe ịkụziere ya rọngụ ọ ga-adịkwa iberibe too much maka ọ na-eme ọmara ihe ọmara too much so o nwekwa iberibe ọ ga-adịkwa too much so don't worry yourself once ibidi iberibe dị too much ịghọtago so ya ka ndị Igbo ji adakarị na iberibe ndị Igbo na-anakarị na iberibe maka ha ama ihe nnukwu so ịkụ ije ha dị wrong one iberibe ha dss so ihe a na-agwa ụnụ bụ ihe ga-adịrị mụ na gị na bụ na mma ị nwere ike ịmara ya mana o nwere ndị ma ya enwere ndị ma ya don't worry yourself support anyị kwere n'ihe anyị na-eme nye anyị efe ka anyị mee ya agbachiri na anyị ụzọ maka eji mmadụ na anị ji onwe ya sị na ọnụ eh, eh, eh, gburu ọkwa gburu onye be ya enwere ike isi ọnụ ebe mana ihe m na-achọ ịgwa ụnụ bụ na ichoku nọ n'ụlọ mana ugbenye na-azụ nọ n'ụlọ mana ugbenye na-azụ n'afịa o nwere ike ụnụ anya ha aghọta ihe m kwuru ebe a ọ bụ akọ na uche ka Chukwu ji arụ ọrụ akọ na uche ọ bụ ha abụ m ibu ọ akpa obi ọ bụghị ego akọ na uche ka chukwu ji arụ ọrụ ịghọtago so ihe m chọrọ ka anyị mee kịta bụ kwadobe na anyị o nwere onye nwere aka ọrụ n'ala igbo aka ọrụ akwụkwọ ha nke enu ọnụ ọkwa ha akpọọ gị ịnwe ihe ị na-eme o echi asị gị wepụ mba anyị akarịgo nke mba nke a wụzi life and ọnwụ na ịma eme ya gosi anyị the evidence then we give you trial ịpasị ha na ịbata n'ọdịnala ọdịnala nwere three stages ị ga-aga ị ga-abịagodi nọma wa na asị mmadụ anyị emezie gị intaviu ịghọtara the process anyị na gị na-enwe mmekọrịta anyị a na-amọrịtọ gị enwere ihe ịdị mma ya show us ihe dị mma ya ịdị mma ya n'eziokwu nwanne ya emee gị mmadụ nsogbu adịghị we n'Igbo anyị ga-enwe ọkụ kọmuniti ọ bụrụ na anyị bido ha n'ọrụ kọmuniti ka anyị na-ekwu maka ya ọkwa ha ofu onye ọ bụrụ na ndị kọmuniti a chọrọ ọrụ anyị na ha ekwuo a ga-etiri ụlọ ọkụ na ekuru ga-esi na-akwụ ụgwọ ọ sola energy ka anyị na-ebe ezin ya enwere ike nwekwere ndị ọsọ ndị otu anyị si na ha ga-eji mechin wee rụ mana nke mechin ahụ si dobegodi ya n'akụkụ ka e mee nke sola enye dị ihe kọmuniti ọkụ anyị abụghị ndị nepa na-enye ọkụ mana sola eneji wu free ọ anyanwụ ọ bụ nke gị you don't need any license from anybody you gotago o nwere onye na-agbapụ mmiri anya modernize ya eme mee expand the knowledge ọ dịziere izi o nwere onye na-arụ mekanik kedu ihe ị na-arụ ofu ofu ofu infọmeshọn ka eji arụ moto niile ị nwere ike ịrụkwa ihe ọzọ na-arụ mekanik mekanik akwụkwọ ha mekanik ndị nkịtị na-eluzu spama pana na span ana m ekwu onye ma ihe ọ bụ onye nọtagoro aka na ya ma ihe ọ na-eme anyị chọrọ ka afụfụ a ndị Igbo na-ata na ala Igbo kwụsị ka ọ kwụsị nata 80% anyị dị ha dịkwa hopeless ọkwa n'usoro oyibo sị na an angry man is a hungry man ka ọ chọọ hungry wa ma m ka si ekwu ya ọ ka mma na anyị ji n'oge kwadoro ụmụazị ya ihe ha ga-eme si kwadobe fa ọdịnala abịago bụ na ọ bịago onwe ihe mmadụ na-agwa gị forget about the person onye ahụ amaghị ihe oriri na-akpụ onye ahụ amaghị ihe oriri na-akpụ onye na-amaghị mmadụ na-akpọ ya enyi m onye na-amaghị mmadụ na-akpọ ya enyi m hapụ onye ahụ ọmaghị ọ na-akọ ọdịnala abịago bụ na ọ bịago if you can practice a law of one million years why can't you practice the one of now ị ga-aga na Greece debe iwu ha why ị gaghị edebe iwu ọdịnala tell me why gwa m reason why ị gaghị edebe iwu ọdịnala ma ọ bụ na ime interpret this law tomorrow ọ bụ iwu ọdịnala nwere ike ịkwụsị Aguleri na Ụmụeri only thing can, can stop Aguleri fight na Ụmụeri fight wụ mgbe anyị mee interpret ihe eri miniri onye ọbụla anabajela ha ụlọ maka nkịta ha ka na-azụ anị ọ mụ tọrọ mụbụ bụ ọkpara nke bụ nwa mbọsa anyị gwara ha n'eluigwe mitọlọji nọ na legori na ọ bụghị mmadụ otu ha si wee chee na ọ dị ka Adam na Eve that day eria na ụmụ fight we go away disappear you have been manipulated a manipulate go gị emere gị pọpị egwuru wayo because in chaos come order in chaos but in man no you don't know every time you move there is a new law every time you move there is a new law enwere iwu akpago nkata ka a ga-esi wee were ana igbo so a na-epush unu ka unu na-eme mkpọtụ mụọ mkpọtụ ị na-eme mụọ new law comes mụọ mkpọtụ ị na-eme mụọ new law comes that is the law of the higher knowledge law of cause and effect so there must be a cause chaos to be a new law but your, your, your consciousness never develop enough to understand that every error have an, a consequence any error in this life one single error there is a consequence because you ya that's why ebe anyị nọ today we contributed the most because we are stupid isi adịrị anyị mma anyị nwa kọsụrụ ya nsogbu anyị nwere taa we cause it because anyị anaghị eche uche ha dịtbi na anyị na-eche uche ndị ugwu ga na-agbara anyị odibo ndị ugwu ga na-agbara anyị odibo ka esi ka onye nwe nni na-ayọzi nni ayọ onye nwe nni na-ayọ nni ịma ha na enwere ebe na emegheri ka ijos nọ jos like that mba onye ahụ ihe na-akpọ ya wee igo onye ọbụla na-eme ha asept na ndị igbo mere misteki wee nọdụ ebe ha nọ taa just ihe na-enye gị nsogbu igo negative emotion you don't want to accept your mistake ka e ka esi e e emechi ọfụma if you cannot accept your mistake ka ga-esi emebe ọfụma tell me why how there is no way iyi kwere na ịmaghị eme imebe ọfụma that is the law of god that is the word of god simple as abcd life of experience in a higher knowledge a higher knowledge onweghị ihe dịka wrong owe experience every bad thing ihe ọbụla ji ọbụla na-eme gị n'ụwa o mere ka ị mara ihe mana ndị nwa na-ete eti ya as ihe ọjọọ mere gị mata onye nwere ha ya nọleji mana akụkọ nwa ebile akọ mana ma akụkọ nwa ebile akọ onwe ihe ndị Igbo na-akọ kọrọ ụnụ ndị Igbo kọrọ ụnụ ihe nna nna gị kọrọ gị nkwe nwere mgbe a na-akọ akụkọ na nwata ụnụ ọka na-eme ya ụnụ ọka na-efere nwa ụnụ ifo ụnụ ọka na-akọrọ nwa ụnụ akụkọ nwa ebile akọ na akụkọ anịm nwunye mbe ụnụ ọka na-eme ya ụnụ ọka na-akọ akụkọ nwa nwe nne ụnụ ọka na-akọ akụkọ akụkọ ọsa uze na ọsa unu ọka na-eme ya unu emenago ihe unu na-eme chirizie nọnsensị ndị ọcha ndị british wetara na-akọgheri ajụọ gị isi omenala gị bụ ihe a ihe ahụ abụghị omenala gị you are a colonized mind you have been bamboozled now ordinary abịa ancestors go ancestors come ancestors go ancestors come ha nọkwa ebe akwa the same people ahụ enweghị ebe ha na-eje sọ ka mma na iji kịta ihe nna awodonu bụ ka unu niile bido na-echenji your mindset and your way of reasoning na-echenji ya ọrụ na-abịa practical work na-abịa once anyị nwetaghara ndị anyị chọrọ o nwere ndị anyị na-achọ o nwere ike vidiyo erube ha ntị so ruo ha ntị let them come mana ihe nna achọ okwu na-eche eji ị na-agbanwe ọwa ya onwe ka na-eji ewepụ anaghị naghị ya in one day na-agbanwe omume gị na-agbanwe aka na uche gị na-arịgo arịgo ịgbadazi na agbada ịghọtago i control your temperament ọ mgbe ihe ga-eme ome gị i control your temperament just ịrọch ya like dat because ịrọch ya like that eh, consequence ị nwere ike ị gaghị ebu the consequence leta cool oda nji gwa enyo ya enyo ịghọtara so ndị be anyị nwere isi oyi ha kuluo ha nwere isi oyi ọ ga-adị mma ọ na-adịgide ọ na-adịgide chukwu anyị kesiri ikere chukwu na ọdịnanị na ọdịnanị a nwere ike ịpụta a na-ekwu ya ekwu na ọdịnalị pụtara enweghị ihe dịka ya onweghị ihe ga-adị ka ya bụ ọ pụtọ nyanwa nwere ike ime anyị ndị na-emegbu anyị emegbudebe anyị onweghị okwu onye si na agaghị enwe obodo ọfụrụ nke a dịara onwe ya iche mana n'ime obodo ọfụ ahụ nke ị ga-esi achị ije na <laughs> o nwere ike ịmana onye amụ dị mma amaghị onye ibi n'afụ unchere ịchọ ọchịchị dị izi <laughs> unchere ọchịchị dị izi ọchịchị adịghị izi onye a mụrụ mma amaghị onye ibi n'afọ ọdịnala ga-emere anyị ọdịtọrọ anyị nwajaghị izi ọdịnala ga-eme ebe ka ọdịnala bụ kọmuniti gọọmenti ọdịnala wee kọmuniti gọọmenti anyị ga-eji aka anyị mere onwe anyị ihe anyị enwezie nke ego fọrọ afọ anyị na gọvanọ onwe nke ego ya ezughị ezu anyị na gọvanọ ọnwụ na onye ha anyị ọbịakwa ebe a na next four years ya anyị achụpụ ya ọ gaghị achịkwa so anyị ga projekti na kọmuniti anyị ga-eme anyị ga-eme ya na be anyị mmiri ga-abụ a ga-enwe ihe eji ewepụta mmiri from river clean ya ebupụta ọga na be onye ọbụla ọ kọmuniti gọọmenti ka a na-akpọ ya kọmuniti savisi kọmuniti ọganizin ihe ọzọ ọ bụ kọmuniti savisi only difference bụ na ga na-akwụsị ha ụgwọ aga na-akwụsị ndị na-arụ ọrụ ụgwọ ọgwụ so ha marazie na ihe ahụ dia responsibility every every morning ha je mee na agwara ha mee kpochasị ụzọ zairo anya akụsị ukwu osisi ebe kwesịrị ịkụ ọya mmiri na-ezo anwụ na-acha ndụ adịrị obodo anyị ama mma ogo na ya enweghị korota mana at least obodo adị mma hmm? o nwere ebe moto na-atọ ma mmiri na-eme ihe ekpochie ọ bụghị aja ụpa kọnkriti ewere kọnkriti agbata kọnkriti tipa ịtọ a ga-ekpochi nwe ebe ahụ moto na-eme ọpụta ọtọ apụta ewere aja ụpa gọvanọ ọbụla wetara aja ụpa anyị achụpụ ya dị gọvanọ ọbụla wetara aja ịma na aja ụpa mmiri zoo omiyan ka ihe ọ na-awụrụ ya ebe ahụ. ka ihe na-awụrụ ya aja ụpa ihe ịma na mmiri nna mmiri na-ezo n'ala Igbo mgbe ọbụla ka ihe na-awụrụ aja ụpa ebe ahụ ọ na-awụ ya ka gịnị mee ka ụzọ dị mma ka ụzọ dị njọ anyị eruo n'oge ịma ihe anyị eruo n'oge ịma ihe asịghị m gị bịa na omebe n'ọdịnala ihe mma bụ kwere n'ihe ọdịnala na-ekwu na-asị na anyụkọma mmiri ọnụ ọgba ụfụfụ kwere were vidio jee gosibe onye ọbụla soro udo ekwubekwuo onye asịkwa m n'usoro ya maka asị soro udo ọ ka mma na afịa soro udo mega maka ndị na-asị na afọ ha bụ obi anọ na obi ise obi ise ọ bụ ya onye ka soro udo ọ sị gị soro udo at least afịa ka dị mma ọ gechaa vidio anyị ọ ghọta na ihe anyị kwuru ebe a bụ eziokwu o jekwugasịa ya na news ọ dị mma na-emebe otu ahụ ha na-eme otu ahụ iwe ya ha na-ewe anyị too much ịghọtago nke ihere iwere ewe anyị nnukwu bụ na enweghị ihe ha ma kee ka mmadụ ga-esi ghara ịma na ọ nwesịrị inwe ọdịnala wee nọdụ na that kind place dangerous situation a na-akpọ eh, Niger area eh? ịnọ na ihe dị ka British Empire ịma ha na ị kwesịrị inwe ọdịnala since ndị ọcha ji wee butere anyị melkụ na be anyị anyị enwe n'ụgba since ndị ọcha ji wee butere anyị enwe n'ụgba mana nsogbu adịghị ihe mere bụ na nke taa ekwuru na mmegbu ya nkenke na ọdịnanị bụ a philosophy that gave birth to omenanị so unu a confuse n'onwe unu ọdịnanị abụghị ihe si nanị wee puo ma o mee nka no ọ bụ an idea that gave birth to omenanị mana omenali nke anyị nwere na ịbụghị na ọ naghị awa <laughs> onwe onye na-abụghị ya na ọwa ọkụ na ọ bụ ya mere ndị ọcha ji wee were ụka bata ya ime maka a sị na ihe anyị na-eme adịghị mma mana ọkwa ha nwetiri ihe ha na-eme adịghị mma ọkwa ha anyị nwawo ha nwa tikwere ihe na-adịghị mma o tikwe ọ kwaduru mmụọ ihe na-akpa duru mmụọ gbuo mmadụ duru mmadụ jee mgbarụ ha bịa mebisiere anyị obodo sikwa ebe a bịakwazie sikwa anyị na ihe aha anyị na-eme adịghị mma ọ naghị benefit anyị there is nothing like development in our culture of today in our today's way of life nothing beneficiary enweghị nothing hmm? enweghị we don't keep information ihe ọ bụla unu na-eme taa mara na amara na ọdịnala na-ekipụ ya ọdịnala na-ekipụ every information happening in Igbo land anyị na-edetu edetu ihe iji mara maka em Plato Aristotle Einstein bụ na ha na-ekipụ information you don't keep ọ ya bụ tomorrow education information is tumoro education all the life mụ na gị live na ka eji eme ụmụ anyị nke aka ya mụọ mụ educate tomorrow so you don keep information that's why ihe na-eme gị ji eme gị ajụọ gị onye eribo ịmahọ ajụọ gị ancestor gị ịmahọ ajụọ gị mpa nnukwu na ịmahọ because you keep ọdịnanị ebidogo na-ekipụ evry information na our land that's why anyị ji gwa gị na anyị ma ihe mere anyị ji were ebe anyị nọ taa we know onye mere anyị ji agwa ụnụ ihe anyị na-agwa ụnụ na nke a taa taa bụ gboo taa bụ gboo ka anyị bido nkịta babia hapụrụ ndị a dawụ ndị ngwọrọ mgbe anyị nweta ndị sayensị ndị sayensị anyị sayensị of everything ndị bụ ndị ọdịnala hmm, nwanne ebe a nke ga-ama na mmadụ nwere ike ịnọ na slevu na American slaves ọgwụ nwa ha nwa rụrụ moto ruo ma mmanya ọkụ jekwe jee jụọ most of this thing na-afụ made in America ọkwa slaves zụrụ ya ọkwa ndị slave imechekwa na otu anọ ọ ndị Naijiria nweghị ihe ọya ọ na-ekwu ihe eme nwunye jekwe jee ese ịmana na anaghị agụ akwụkwọ go and read gwa na anyị ga-eme tijara you don't need mansion to be university in three rooms and parlor you can bring an idea that can mebisiele isi obodo ịghọtara so ka apụ ya nketa otu a ka ọ ghara ọta ahụ fraịde nwanne awụkwana m mmadụ ọ na-eme mbọchị fraịde ezuo ike e, anụ anụọ ndị ti fraịde nwanne ezuo ike na mmadụ ka anyị bụ e, so ka m ka m jezuo ike negharịkwa anya maka isi juru eju isi juru eju nsogbu dị ndị be anyị n'ime karịrị akarị hapụrụ ndị papa papalolo nwuru anyị aba ọnwụ e nwere uru ndị papala ụlọ anyị aba ha ka abago ihe a na-ekwu na bụ ihe a kwesịrị ị na-eme eme evri gọvanọ kwesịrị ịma ihe a evri sinetọ kwesịrị ịma ihe a ọha na eze kwesịrị ịma ya mana kedu ọ na-enugo ya n'ọnụ ifuge na atitudu ha bifọ ko ihe amaghọ na igbo kwesịrị ịnwe ọdịnala bifo anyị awụrụ mmadụ bifo anyị awụrụ mmadụ ọnwụ na ya emeghị ihe ma naijiria ma biafra ma ebe ọ you are not going nowhere ebi na-eje that is no automatic way of life nowhere no automatic you must create them you must create them you must create them if you don't you become a slave to everybody and everybody will be free except you so go back and reason na na bed gị kpuo blanket chee echiche ka mmadụ if you don't think those who think become your masters and your children will be in bondage ka